ndị be m ana m ekele unu taa hmm? taa m chọrọ ime nke a na-akpọ eyebrow achọrọ m ịka eyebrow m nke wụ na na ama m otu esi eme ha na chukwu ga-edu m mee maka ihe ọbụla m ga-akata ya otu m si eme nke m bụ m were nke a na-akpọ edge kọntrol na-eji ya ma pịa edges gị ntụtụ gị na front hair m were ya nyaa na my eyebrow ebe m enwe na brow gel m ihe a na-akpọ powder emerechi tọtụ ihe nke a benign ahụtụbeghị m onye ọbụla na-akpọ nke a na vidiyo ha ndị mmadụ na-akpọ fenti ndị ọzọ na-akpọ mak m ga-ejizi ya tee n'aka ebe a bịa nyazie ya wit pawda ma ihe a na masa before months chineke nyere m aka ma were eze dispensa kaa ya nke elu ya ama m ihe metụrụ distin n'aka n'obi taa ya pụta nke ọma eyebrow aka ekpe m na-enye m nsogbu too too much eyebrow aka ekpe m nọte na nke aka nri m dị ha abụọ dị different nke ihe m ga-emezi wụ m ga-eji ihe a na-akpọ concealer m ga-eyuzu dis concealer m zụrụ afọ gara aga nke e nwetara from Ariara market mana ọ wụ from adventure makeup ama m otu ochie nweta onwe ya na arara market ezie ya m ga-eji ya fichasie de brow nke a na-enyekwa m nsogbu mana Chineke ga-anọnyere m taa ka ihe hapụta ọfụma otuto niile na nsọpụrụ ekwere na ahụla otu ihe ajụpụta ihe apụtara like this before in one swipe no chineke ọka ede ana m efekwa chineke dị ndụ asị m ga-emezi bụ iwere that same concealer bịa nye ya na my eyelid otu m hụrụ m ugbu a emechala m eyebrow m ọzọ ime the full makeup i hope nunu like reviding nka, only like ya biko follow m ya but na Edre plus, edre Jesus sign. Follow one leg away. Can I hundred with that? Gonna guard it.